Matiu isi nke iri na ise mgbe ahụ ndị Farisii na ndị ode akwụkwọ siri na Jerusalem bịakwute Jizọs sị n'ihi gịnị ka ndị na-eso ụzọ gị na-ejehie na ozizi ndị okenye nyere anyị n'aka idebe n'ihi na ha adịghị akwa aka mgbe ọbụla ha na-eri nri ma ọ zara sị ha n'ihi gịnị ka unu onwe unu na-ejeghịkwa n'ihe Chineke nyere n'iwu n'ihi ozizi e nyere unu n'aka n'ihi na Chineke sịrị sọpụrụ nna gị na nne gị na onye kwujọrọ nna ma ọ bụ nne ya nwụọ ọnwụ ahụ ma unu onwe unu na-asị onye ọbụla nke ga-asị nna ya ma ọ bụ nne ya ihe ọbụla ị ga eritari n'aka m ihe e nyere Chineke ọ gaghị asọpụrụ nna ya ma ọ bụ nne ya ma ọlị unu na-emekwa okwu Chineke ka ọ bụrụ ihe efu n'ihi ozizi e nyere unu n'aka idebe ndị iru abụọ Aịzaya bụrụ amụma nke ọma banyere unu sị ndị nke a na-asọpụrụ m n'owere ọnụ ha ma obi ha dị anya n'ebe m nọ ma ha na-ebiri m isi ala n'efu na-ezi ihe mmadụ nyere n'iwu ka ha bụrụ ozizi ha o wee kpọọ igwe mmadụ ahụ bịakute ya ọ sị ha nụrụnụ ghọtakwanụ ọ bụghị ihe na-aba n'ọnụ na-emerụ mmadụ kama ihe si n'ọnụ pụta ọ bụ nke ahụ na-emerụ mmadụ mgbe ahụ ndị na-eso ụzọ ya bịakwutere ya sị ya ị matawo na e mere ka ndị farisii ma n'ọnya mgbe ha nụrụ okwu ahụ ma ọ zara sị a ga-eropụ ihe ọkụkụ ọbụla nke nna m nke eluigwe na-akụghị rapụnụ ha ha bụ ndị ndu kpuru ìsì ma ọ bụrụ na onye isi eduo onye ise ha abụọ ga-adaba n'olulu Pita wee zaa sị ya kọrọ anyị isi ilu a o wee sị unu onwe unu dịkwa na-enweghị nghọta wee ruo ugbu a unu atụgharịghị uche unu na ihe ọbụla nke na-aba n'ọnụ na-aga n'afọ ewee nyụpụ ya n'ụlọ nsị ma ihe nke si n'ọnụ pụta na-esi n'ime obi apụta ihe ndị a na-emerụkwa mmadụ n'ihi na n'obi ka ajọ echiche niile igbu mmadụ niile ịkwa iko niile nke ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di ịkwa iko niile ori niile ama ụgha niile nkwulu niile si apụta ndị a bụ ihe na-emerụ mmadụ ma ị were aka a na-akwọghị akwọ iri ihe adịghị emerụ mmadụ Jizọs wee si n'ebe ahụ pụọ wezụga onwe ya gaa n'akụkụ Taya na Sidon, ma lee otu nwaanyị Kenan siri n'oke ala ahụ pụta tie mkpu sị mere m ebere onyenwe anyị nwa David ma ọjọọ na-ejisi nwa nwaanyị ike ma ọ zaghị ya okwu ọbụla ndị na-eso ụzọ ya e wee bịakute ya na-ekpere ya sị zilaga ya n'ihi na ọ na etiso anyị mkpu ma ọ zara sị eziteghị m ma ọ bụghị ijekwuru atụrụ furu efu nke ụlọ Izrel ma nwaanyị ahụ bịara na-akpọ isi ala nye ya sị onye nwe anyị nyere m aka ma ọ zara sị ọ dịghị mma ịnara nri ụmụ tụpụrụ ụmụ nkịta ma ọ sịrị ee onye nwe anyị n'ihi na ọbụna ụmụ nkịta na-eri ụfọdụ n'ime iri iri nke na-adapụta na tebụl nke ndị nwe ha mgbe ahụ Jizọs zara sị ya nwaanyị okwukwe gị dị ukwuu ka e mere gị dị ka ị na-achọ e wee mee ka arụ dị nwa ya nwaanyị ike site n'oge awa ahụ Jizọs wee si n'ebe ahụ pụọ bịa n'ụsọ osimiri Galili wee rigoo n'ugwu ahụ wee nọdụ n'ebe ahụ ọtụtụ igwe mmadụ wee bịakute ya chịrị ndị ngwọrọ ndị isi ndị ogbi ndị ọlụsị na ọtụtụ ndị ọrịa dị iche iche tinyere onwe ha ha wee tọgbọ ha n'ala n'ụkwụ ya o wee mee ka arụ ha dị ike ya mere na o juru igwe mmadụ ahụ anya mgbe ha hụrụ ndị ogbi ka ha na-ekwu okwu na ndị ọlụsị ka arụ ha dị mma na ndị ngwọrọ ka ha na-eje ije na ndị isi ka ha na-ahụ ụzọ ha wee too Chineke nke Izrel Jizọs wee kpọọ ndị na-eso ụzọ ya ka ha bịakwute ya ọ sị enwere m ọmịiko na arụ igwe mmadụ a n'ihi na mụ na ha nọgidere ụbọchị atọ ugbu a ha enweghịkwa ihe ha ga-eri ma achọghị m izilaga ha n'ọnụ efu ka ha ghara ịda mba n'ụzọ ma eleghị anya ndị na-eso ụzọ ya wee sị ya olee ebe ka anyị ga-esi nwee ọtụtụ ogbe achịcha arụ otu a n'ọhịa inyeju oke igwe mmadụ dị otu afọ Jizọs wee sị ha unu nwere ogbe achịcha ole ha wee sị asaa na azụ nta ole na ole o gwa igwe mmadụ ahụ ka ha nọdụ ala o wee nara ogbe achịcha asaa ahụ na azụ ahụ mgbe o kelesịrị ekele ọnyawa ha wee na-enye ndị na-eso ụzọ ya ndị na-eso ụzọ ya na-enyekwa igwe mmadụ niile ha niile wee rie afọ jukwa ha ha wee tụtụkọ nke fọdụrụ n'ime iberibe ahụ abụ asaa juru ma ndị riri bụ nnụ ndị ikom iri na-agụghị ndị inyom na ụmụaka mgbe o silagasịrị igwe mmadụ niile ọ baa n'ụgbọ ahụ bịa n'oke ala magadan